ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dị ya n'ọrụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist mishonari Association nke mba afrịka gbara gburugburu ọkwa site na ngalaba nke naijiria n'ime olugbu eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma a si eru unu nso n'ogodo ugbu a ọzọ kwudo nke chineke dịrị unu n'ebe ọ dị n'aha jizọs emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ abụọma akwụkwọ abụọma isi nke anọ m ga-agụ naanị amaokwu nke asatọ abụ ọma isi nke anọ amaokwu nke asatọ sam 4 verse 8 na udo ka m ga-eji otu mgbe ahụ dịnye ala rara ụra n'ihi na gị onwe gị Jehova naanị gị na-eme ka m biri na ntụkwasị obi ka anyị leba anya n'akwụkwọ job akwụkwọ jobu isi nke iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ na otu job 22 verse 21 job isi nke iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ na otu osi biko mara ya nke ọma wee nọọ n'udo n'ime ihe ndị a ka ọdịmma ga-abịakwute gị ka chineke were bere n'afọ ma ya okwu nke a ka onye anyị ndụ na amamihe na ngozi nke pụrụ iche dịka osi si kwesị nke taa n'aha jizọs kraịst onye nwe anyị amen na ịga n'iru ihe isi akụ anyị ga-abụ nọdụ na udo nke chineke ọzọ nọdụ na udo nke chineke emm chineke bụ onye obi ebere chineke bụ chineke nke udo chineke nke amara na ngozi pụrụ iche na ebe anyị gụpụtara ịfụ na ihe abụọ ayịyọ maọbụ ndụmọdụ nke si n'ọnụ ndị nke kasiri job obi na mgbe ịhụju anya na mgbe nwale ya ọ biko nara ya nke ọma wee nọọ n'udo ọ sị n'ime ihe ndị a ka ọdịmma gị ga-abịakwute gị ọ bụ na asị m kwuo na ndụmọdụ nke a na ayụyọ nke a a na-ayọ anyị taa ya eme ka anyị pụọ n'uru ya eme ka anyị pụọ n'ihe mgbakasị ahụ n'ụbọchị nke taa n'aha jizọs emem n'ihi na ilezie anya n'ụwa nke a ilezie anya n'obodo anyị efu na udo anọzi na ndị nke na-enweghị kraịst efu na ndị nke na-enwe kraịst na ha ihe mgbakasị ahụ n'ihụju anya dị iche iche onwezi onye na-adọ ha onwekwana ihe na-akasị ihe obi site n'ime n'ihi na oke dịrị ndị nke nwere kraịst na ndị nke na-enweghị kraịst ndị nke nwere kraịst nwere ikike n'ime mmụọ na mmụọ nke chineke nke na-akparị ha nkata na nke na-akasị ihe obi n'ime na mmiri ndụ nke na-esi n'ime afọ na ala ala obi ha wee na-asụsịta ndụ efuna n'ụwa taa n'obodo anyị taa ụfọdụ na-ebezi akwa ụfọdụ na-elezi anya gburugburu n'ụjọ ụfọdụ enwezi ezumike nke mkpụrụ obi ụfọdụ enwezi udo udo akọnarịgo ha wee na-ebezi akwa nke ime mmụọ wee na-asụzi ude nke mkpụrụ obi wee na-ebezi nke nlele arịrị na-eduzi ha obi n'ihi gịnị udo nke chineke kọrọ ha jizọs kraịst bụ udo nke chineke jizọs kraịst bụ udo nke ụwa mana ọ bụ na enweghị udo a obodo na-enweghị udo a na-afụzi ihe juru anya na-afụzi ihe na-emezi obi ịlọ mmiri na-emekụzi ha ka ha mazie n'ọnya n'ụzọ niile o wee na-ayọ anyị ka anyị nọdụ n'udo nke Chineke ụfọdụ adị abalị n'ihi echiche nke mkpụrụ obi chekasịrị gba elu chekasịrị gba ala echechi ihe ndị a niile ihe echetara e. kama ọbaha ọrịa kama ọbaha isi nkụwasị kama ọbazie ha isi mgbakasị na erimezie na afọ ejuhu ma o kwesịghị ịdị etu a na ndụ nke ndị nke kraịst o kwesịghị ịdị etu a na ndụ nke onye kpọrọ onwe onye nke chineke n'ihi na o kwuru si ọsị n'udo nke nyanwa Akwụkwọ nke Jọn n'udo nke nyanwa ka ya ga-enye ọ bụghị dị ka ụwa si enye udo nke chineke bụ udo nke kachasị udo niile ebe ga-esi nweta udo a nke a bụ nnukwute ajụjụ dị mkpa kwesịrị nghọta pụrụ iche ị ga-enweta udo nke a site n'ime jizọs kraịst ị ga-enweta udo nke a site na nṅomi ndụ nke kraịst ị ga-enweta udo nke a site na irubere chineke isi ị ga-enweta udo nke a site na ị na-atụgharị uche na akwụkwọ nsọ nke chineke o wee na-agba ume ụtụtụ n'ehihie abalị. ị ga-enweta udo a ọbụna site na ịnụ okwu nke chineke n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na okwukwe si na okwu nke chineke were abịa ọbụla dị na-anụ okwu nke chineke ebe ahụ ka okwu si abịa mgbe ị na-anụ okwu nke chineke ọ na-akasị gị obi na-ewulite mmụọ gị elu ụjọ na na na ihe na-eweta mbibi ndị a niile a na-ada mba na-ajụ oyi na ndụ gị ma ọ bụ na ị nweghị ụzọ nke iji atụgharị uche ma ka iji enwe mmụta n'ebe okwu nke Chineke nọ efu na ihe nke ụwa a ga-abịazi iburu gị ọbụla dịka ebili mmiri na-atụ mgbe niile gị onye na-ege ntị udo Chineke ka udo nke obodo anyị na-enye ilezi udo dị n'obodo anyị agbatị elu agbatị ala ịnụ na-agbara onye a ịnụ na-agbara ndị obodo nke nta a na-anụzi akọ dị iche iche akwọsọ mere ka anyị mata sị na mgbe ikpeteme azụ na ọtụtụ ihe ubi ụlọ mmiri ga-adị ma ikwena ka ihe ndị abụrụ bụrụ ihe abịa na mmezu na ndụ gị dịka si n'ihi na ndị nke maara chineke ha n'akwụkwọ daniel ọ sị na ha ga-adị ike ma na-ewukwa ewu ị maara chineke gị ịdị ike n'okwu ya ịdị ike n'okwukwe ịdị ike n'ịtụkwasị n'inwe ntụkwasị obi n'ebe ọ nọ ị na-ewu ewu ọ bụrụ na ha ewu ewu dị ka nwa nke chineke n'ụbọchị nke taa ekwesịrị ịlaghachi azụ na kalvarị ị kwesịrị ịlaghachi azụ n'okwu nke chineke na ekpere n'ebe anyị si wee dapụ n'ihi na ụkọ na ihe mbibi na ihe mberede na ihe dị abụ maka ụmụ chineke kama ọ bịagudiri nwa chineke ịma na ọkọ wee nụchaa ya wee mee ka ewulite elu maka o wewulite elu n'ebe kwesịrị nri ị gaghị anọzi na mkpafu ị gaghị anọzi n'ihe ihuju anya ma ọ niile ebe akwa ma ibe akwa nke nderi oge ọbụla o kwesịghị etu ahụ n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na n'ime kraịst anyị bụ ndị mmeri ndị mmeri ka anyị bụ ndị mmeri ka anyị ga-abụ ndị mmeri ka anyị ga-abụrụ mgbe ebighị ebi n'ihi na kraịst enyegwe anyị mmeri nke kachasị mmeri niile n'obe nke kalvarị ebe a ka olileanya anyị ebe a ka anyị nwere olileanya ebe a ka anyị nwere ntụkwasị obi hulata isi gị n'ebe ọ bụla n'oge ugbu ọ bụla nabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ohere dịrị gị oge a iji wee nara ya nke ọma oge a nabatakwa n'ihi na ọ sị na ndị nke bịakwutere enyi na agaghị achụrị ha ma ọlị kwere na chineke nyere nwa ya n'efu maka ọdịmma gị si ya na-elatawo n'ịkpagbuo n'ụzọ furu efu mana ugbu a na-eghọtago na onye mere gị ebere zọpụta gị debe afọ ha n'akwụkwọ nke ndụ ka ha kpere chineke chukwu onye dị nsọ nna nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke na-ege ntị ndị nke ga-ewere okwu gị ndị nke ji were okwu gị wee mere ihe onye nwe anyị ka ha nwere mkpebi ọ ọbụla dị nabata kraịst jizọs dị ka onye nyere n'efu maka mgbapụta ha na mmehie ha onye nwe anyị debe afọ ha n'akwụkwọ nke ndụ hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ mere ha ebere nye ha amara mee ka gị na ha dị n'otu nye ha udo gị nke kasị udo niile ka ha bụrụ ndị nke ya site n'ugbu a wee baa na ndụ nke pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen gị onye mewere nke amata na olu a abịara site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị Baptist Missionary Association unu nwee akọ maọbụ ajụjụ maọbụ na ekpere unu ga-enweta n'igwe okwu 0805671 9493 ma ọ bụkwa na 081 329 00111 udo nke chineke nke chachasị udo niile dị nsere ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen